nwere mmekọ ife abịago ya na ọchịchịrị nwere mmekọ ndị alụla na-amafugo gịnị na-achụfe ndị alụla na-agbasasịgo gịnị na-achụfe ịbụla alụla na-akwụchi ụzọ gị n'anya ịbụla alụla na-akwụchi ụzọ gị n'anya ọ bụrụ na isi ewu n'anya tibe akwụkwọ gịnị ekene ka abịa ka anyị na nke ihe mere eme ekwu maka ọzọ ihe eme ọ dịka okoro anụ anụ ya na-emezi mba Mba. Ee, ọka nsi jee oo. Mba. Ọka nsi jee. Ọgịnị, ọgịnị, ọgịnị, ụnụ afọ ihe na-emebi ebe a anọ n'ihu okwu agwụ ụnụ ihe na-eme ebe a ụnụ afọ nna nna ndị iche nọ ndị iche esi eh, ndị iche ya chelụ na ọ nwere nkata anyị na anyị na isekwa gị mma dịkwa ihe na-ekwu nke unu meme ka a na-achị dozi edozi ụnụ na-achị ime ọzọ ụnụ chịrị ndị aka ụnụ ngwọrọ ihe na kịta na ana m afọ ebe kpụrụ unu isi ana m afọ ebe nna na-ahụ isi ka nna afụ kịta nna ya mgbagharụ ụnụ na-achị imeta ọzọ nkata ma efe gị emere ka na bụ igwe ka igwe otu onye kedu ihe ndị isi kote ọgịnị ọgịnị bịagoro bịa kedu kedu ụdị ụmụaka m mụrụ ihe ọgịnị ka ndị isi kote gịnị ka m mere onwe m ee eh? na m na nna akpụ na ndị iche akpa nkata unu eburukwa oburukwa okwu ịrụkwa nwaanyị pụta were ụnụ nwayọọ na ọ kwasịgo nwe nwee ndidi na mma nụtara unu nwaanyị nwaanyị ka na-esekwa okwu wee nụ ka ya chọtara nwaanyị ihe nwaanyị bụ ihe ya wee mapụta ha gịrị igbo m nwaanyị ọ ka esi eme ihe bụ ụzọ negodo anya nile anya chọọ mmanụ dị mmadụ ọwụ nyochaa ya enyocha bifo ikwu okwu ịnụ anụ makwa nakwa onye ya edozi nwa ezinụlọ nwee nwennụ ndidi konko na ọnụ asị ka eje e gwa igwe iche na ibe igwe wee pụta na ihe ọbụla efu ebe na-agụ igwe ọ ka esi eme anyị chebenu nye anyị nyegodo anyị obere ego ka anyị were nwanyị chọrọgoro nwaanyị anyị na ya nọ nke kịta nke kịta nke eh? kịta mụnwa bụ onye ọbịa n'ebe ọ nọ ziga m ka m jee gbuo ziga m ka m jee enwere m ike igbu nwe ọ kwụsị ajọ ife nwụrụ ya ma emenwu ihe dị na ya ọ karịrị gị amụ ama na ị nwere ike imenwu ị nwere ike inyenwu m ike ka m menwu ife dị na ya ị nwere ike inye m ike ka m gbuo ya ya nye m ike ahụ ka njije jije gbuo ebe ọ bụ na onye ọbịa ka m bụ n'ebe ọ ma emenwu ihe dị na ya izu arịza ya n'ọgwụ nke anyị gosiri otu a ka m na-esi wee gbogide ọgwụ a o gbajue ite a onye ọbụla bụ ọya bịa mgbe ele ga nwa obere ihe na-eme ya na ka m bụrụ ọka ibe dị na dibịa n'obodo a ndị obodo a ya na-eze m eze mana ka ekwana aba mma na aza kịta ma sị ka nzaba onogwu maka onogwu be anyị dịkwana njọ ya kụchikwana mmadụ ike ihe mmemme ya kịta ịma na eze mmụọ be anyị anwụgo mma ewerezi eze mmụọ ka m zawazịa eze mmụọ otigba ha abago m ọgaranya n'obodo a Mụ ga na-ekwo m ngịnị na n'ebe ọ bụla ebu na-ekwo na ị yaba m ọgaranya n'obodo a ya ọgwụ dịkwa n'ọkụ ee ojugo otu igba nke ị na-alụ ụlọ alụsị na be anyị izu rapụ ihe a na-eme na emesịa e, mma kọwarị ya ghọtara kịta o rapụba nnọọ nna anyị otu igbo aghọta azụkwa nri ama m na ihe aghọtara maka na ị ka bụ nwatakịrị ọ bụ na emesịa pụọ n'obodo jee gwa onye ọbụla ịfụ na otu igba bụzi nnukwu dibịa enwe n'obodo a ịrụgo ya bụ ihe na-akọ ọ bụ na ibugo nwa dibịa nnukwu dibịa ọ bụrụ nke nwe ọnwa ọnwaghịfi ọgwụ ọbụla ịma ma ọ bụ mgbọrọgwụ eji agwọ mmadụ ọrịa n'ọlụ danyụ aka ọkụ emesịa ma kọwara ya ka nna gwa ya na ịka bụ obere nwa mana ibe ya eme kịta bido taa gawa abụ m abụọzi nna ya otigba na-akpọzi m eze mmụọ otigba orufugo na eze mmụọ nna anyị eze mmụọ otigba dibịa mmụọ ata ya ọ nwekwa otu ọ dị maka anyị na-ebi anya mara otu ọ ya dị rapụ ya na emesịa na ya ghọta eze otu igba nna m onye ọrụ n'ebe ya mezu jee butesi okwute wetasa ihe ndị a dị ebe a ka m bido na-ebido nna m onye ọrụ ka ncheta na agwọ ọ bụ ezigbo agwọ n'ọka ka ebe a dịka ezigbo dibịa ka a na-eme jide nke a ahụbeghị m nke a hmm? ọ jiri okwu onye chere lọl ọka ka otu oge ahụ njem <laughs> nke a amaka ọ dị ka kwin ahụ kwin elizo na nka ebe nnọọ ọfụma kpanye n'aka maka na nsogbu hmm. ndewo asị m ka gị maka na ọ dịrị ụfụlị na-akpọ mmadụ ka ọ ife niile ọ na-eme gbalụ bịaba daalụrị nne o ịma na odibo gị bịara gwa m na ị na-akpọ m hapụ ihe niile na-eme dịka bọsụ ịnwaka ịnwaka chukwu gozie eh? chukwu gozie ọ gwa lọlọ oge ọbụla ị kpọrọ m mmaza gị chukwu gozie ndewo ihe mkpọkwa n'okwu a bụ na agagharịchago ụmụ gburugburu obodo anyị a niile na anya ma n'ugwu na ndịda nwee na-esi ya wefu na o nwere ebe inye aka dị ma bụrụ na ebe gị bụ ichie udoka nọ sọsọ gị nwa bụ onye nchọpụta ga-agwa m nke bụ eziokwu na nsogbu a dị n'obodo a onye ka njikwaba gị abụrụ m dibịa ọdịnala nke m ga-eji achịwa ajọ mmụọ nwere mgbe ndị wasịghị gị iji mee chụwa ndị ajọ mmụọ kama na ofu ihe ka nchọ ka imere m ichie udoka ọ bụrụ na ọ ga-ekwe gị omume na ị ga-agwa m sọsọ ofu ihe gbasara obodo anyị na ihe ọjọọ na-emenụ obi ga-adị m mma ọ na gwa gị ya onwe ya ga m. na ya ka ngwa gị okenye akarịgo ụlọ mgba ka a na-eri onwe ha okwu a na-agwa gị bụ okwu dịrị nwa gị na ntị ọzọ ama nne ya igwe bụ di m ayara nọ o na ịsa ntụkwasịrị obi maazị udoka a sị gị na onwere onye ọzọ ga ya, a na ekwe gị nkwa na anwụrụ ya okporo di ọyara anyụ e, maazị udoka ichie udoka gịnị na-eme ife a kedu onye bụ ife a jidego ndị a kechie ha obi na egwu igwe asọgọ n'owu igwe nna eh, nke a e, ụmụ akpụrụ n'ụzọ ịmara asị na ahụ adaghị agba ọsọ ejira udo ọrịkwa igwe adịghị udo ife ọkụ bụ mmiri achụ dị mma ezo ebe gara ọ nọ lọrọ o jibere ebe a fabụ ndị ụka na-eje ekpe ekpere mana mbata ya elugokwa ka a kwasara ọnụ igwe ihe njidekịta dị nnukwute mkpa maka na asị na awa adịghị agba ọsọ efe na nkịtị nwunye gị lọlụ bịa be m wee na-ajụ m ahụju na ahụjụ dị ka na-agụsị anya gịnị na-eme n'obodo kedu ihe kpatara alụ ji eme ee mmadụ jikwa nwụọ mmadụ ghara ịnwụ n'ọnọbịa ka m gwa ya ife kpatara ya bụ osi alụ ọlụ n'ihe a okwu ụmụ nwoke ya naba ife na-akọwa bụ na onye be m lọlọ bịara na be m gbam ọ bụrụ ọsọsọ na ọ bịa be m nọ nọsanyere ọnwụ ṅụọ nsị na-ajụ ajụ o kwesịghị ịjụ nna ya megbu igbo gbo naghị egbuo ọ bụ ma o ogbugo maka na agwa nga agba igwe si gaa nna nwaanyị mba ọzọ gị tinye anya na ana ka ịchụ ụmụaka ụmụ nwaanyị nwere ezigbo ome n'obodo anyị ụmụaka amụ n'ụlọ E e, e, zụọ ha ọfụma ṅụrụ mmiri ala esi m nọ ndị ọgwụachi ukwu ka esi na ọgwụachi nta ama ebe si gwachita nke abụbunata ọya ka o ji agwa m ụbọchị ya na ya ga-akpọta fada m nsọ na be m were si anya gwara maka ya na-egezi igwe na-egezi o fada m nsọ ebee ka mmụọ nsọ ha nọ mgbe arụsị ndị be anyị na-enyere anyị aka ka ha bịa gasasịala ya omenala tisasịala ya arụsị n'azụ obodo anyị mebisiela ya arụsị anyị na-efe arụsị anyị na-efe na-echekwaba obodo anyị maka mgbe anyị na-anọ agha mgbe gbogbo ka arụsị dịcha anyị ebe ka ebe ka ha ha na-efe nọ ka mebisiela ya obodo igwe ọ bụrụ na lọlọ nwa ya igwe ga-eme. ọmọlẹlẹlẹ ọmọlọkùnrin ọmọlẹlẹ ọyẹ mi ọmọ mi. obodo amụ dị na chọrọ nsogbu mana ọ ụmụ ajikọ.

wee eziokwu. okwu mhm. ọmaka <laughs> ịma na o nwere akwa mkwara o nwere ezi atụkwasị n'isi m jiri akwa ebuzie dị n'ebe jọlụ <laughs> sele nse eziokwu onye ka ji nwere ekwu weli ozugbo m welu hịa jide iku <laughs> m welu jide kwụjụrụ okpu welu kpuru m ụbọchị nchekwa igbu nye m ọ na-ime nke ya m kpuru kpuru maka ego na ngorokpo ka m gwa eziokwu ya na akwa ka m gokọrọ ọnụ adịghị ejikwa akwa kwado ahụ nọ asị na onye isi ala na-abịa ma nnukwu ihe na-eme n'obodo onye imi apụta ọ maka na m na-eche gị nwekwa ihe ọzọ na m kwuo ka m nyekwa ozi ya ihe ọbụla m nnọọ n'ihi enye m ya otu ọbụla m ịchọkwa ichee ya eche o nnọọ oge chee ya eche ihe ọbụla ị chọrọ na ndụ chọ ka mmeri mere gị mụọ ya eche ee <laughs> a na eche ka iji n'ime ha bụrụ mana ihe a mana ha ejekwa n'ebe a chaa chaa chaa chaa ka m sịkwa gị yọọ m ihe sọ gị mba nwakwa na nwa ịchọka nwoke tibia ịchọka nwoke tibia ọya ha bụ nwoke ndị bụ odogwu ka yiri na ahụ mkpụrụ ọ gatakwa ada ebe ka ike mbụ nyere ya nsogbu mm, adịrọ mm, ama na ụmụ gị anọrọ ụmụ ndị ara gị enwe m ụmụ ụmụ anụmanụ a nne ha amaghị ewesi tụtụ ime ha ji esi ụmụ agha nụrụ ofu na akwụna ọ sị ha na-alụ ofu na akwụna ka nweghị eziokwu ebe na ọ bụrụ na nwunye m dị ndụ ka na ajụ ya ajụ ọgwụgwọdụ m nke bụ eziokwu na otu m aka m jikọba ya iwe oji e, ọkacha nke obere a efu nke obere a ọchịcha mere ihe ebere oke e? E nne ya anya nne ya ịmụ maazị ojukwu nke na-ete nkwụ o nweghị ife dị iche andị ụmụ agha dị ike hapụ ụmụaka ụmụaka nwere ike ha n'ofu ọdọ akwụna ah. ịmahụ mma ha na-aghọ nkọ asịkwanụ kwuo ma asịkwanụ na ụmụaka ịkwanụ gị nwa egbuo ha egbuo ha ọ maka na nsị na ụmụaka mma ha dị ike ka ezi na ha yi ewu é mma m dị ike mana ma ụmụaka eje tụọ ndụ mmanụ mụ ya bọrọ ihe a agha Oh. <laughs> wekene m gị ee kene gị n'ụtụ kene gị n'efie kene gị n'abalị ọkwa gị bụ ogbu onye mbọsị ndụ na-agụ ya ee ndị na-eme nsogbu n'obodo a ka m bụ wee bịa ekene gị etusukechi igwe ịfụ na igwe na nwa ya na-ene ka ọ nọ na-ene nekwa akịrịka akịrịka ile ncha kwukwanụ ka isi ekwunu etu a ka esi wee bụrụkwa ọnụ igbo be taata ọnụ igbo bụ ụchịcha mere ife eboro oke nye na eji agwala ọlọ ife ọ na-eme ee wee kpụta ta ka nkechi ka nwachie ya ọnụ ọnụ igbo ekechie nga ọnụ ekwuzi okwu kechie gị ntị ya anụzi ife kechie gị ntị ya anụzi ife machie gị imi ee mhm. ngwa ngwa ọ dị ụmụnne gị niile ntị marakwa <laughs> ha nga nga be m ah ịfụnanya m ọmalịcha m oyo oyo ọkwana ka efu m n'anya nwee ife ọzọ hmm? ị na-afụbaga n'anya ị na-eru n'aka obi adị m mma ee ihe ọbụla m kwuru ị na-ekwe mkpu okwu ọnụ ị na-ekwe nsi obịa ị na-abịa nsi pụọ ị na-apụ ee nsi pụtakwa ị pụta <laughs> ngọnọrọ o nwata chọrọ nsogbu ihe ọbụla m kwuru kunu ya na-eme ihe ọbụla m kwuru kunu ya na-eme otu egwu eti ogbe akwụ otu egwu eti ogbe akwụ ịfụrụ ọgana ọgana o onye ọmụ gara ebe ọbasa ọ kọrọ m etu isi were pịakpe ife gịnị ya jere ijiri bee ji na aja na ọ bụ nsogbu niile na-eme n'obodo anyị mbọ mmadụ igwe ọgbọkwụ eziokwu ejekwa mbụ n'owu ka bụ eziokwu mana iji ebe m na nje ka mụ na ya na-arụ tụọ alụ gbasara ọdịmma obodo a nwekwa ihe ọzọ ijere ka ọtụ alụ onye ziri kedu ka ihe si bụ dị ije ahụ e, e, na m eziri ka ụdị omume dị otu a gbaghara mana ọ pụtara na mpụ na ụwa na-eme n'obodo a ma ihe ọjọọ niile na nwere ihe a ga-eme ka ọ wee kwụsị ama jụ ọ gị ka ọ igwe fiya mma bụ na otu si afụ ya bụ nwoke bụ n'uwe aka ya adịrị ọcha ọ na-adị m ka onwe ka o site ịgasị aka n'ihe na-eme n'obodo a ọgwa gị kwere ọsọ gị hapụ nkịta ka ikwuru ihe nno nwere ihe na-esere gị na ya iji eji afụ onowu ọlụ onowu nke a mkpọrụ were ọrụ niile dị n'obodo anyị mgbe anyị jebere obodo oyibo ha ya n'aka ọlụcha ya na mma ọ dịkịta inyobe ya ike onowu nke ahụ ịma mgbe ahụ abụzikwa onowu nke ịma kịta ihe a na-agwa gị ya dịbagodo emechaa otu obi si agwa m ya o mechaa mee ị ga-ejikwa anya gị wee fụ ihe mụnwa makwa bụ si hapụkwa nwoke aka ya dị ọcha mechie ọnụ gị ebe ngozi onye si gị kwuo chekwalụ chekwalụ maka na nna abụ hapụ gị mụ na di m na-akpa nkata ịnọdụ nye anyezi gị ọnụ itinyezi ọnụ n'okwu a ka njugodi ka ihe ma gbasara obodo a ma m ma ihe mma bụ na

ngwa ibuso na ebe unyi n'ụkwụ ọzọ amụ na unu a na-atụ ozi egwu nke unu ịgba ebe ụkwụ bata na okwu agwụ otu ịgba uche m abata spana nke ka anyị na-aga egwu na tupu unu mechie ya ọnụ ịbata n'okwu agwụ otu igba mepee ọnụ ị na-akpọ m otu igba ị mara na ọmụ bụ eze mmụọ otu igba eze mmụọ nke ogene bụ nsogbu ngwa nọrọ nọrọ na-akọ hmm. ọkọ nya mbọ ga-eweta ọkọgbuo m anwụọ m ube ọka na-akọ m nke nwoke ka njọ nwa bịa mera ka emera ya na ọkwa onwuo nsogbu adịrọ ngwa weta na ego ka edebe ka a e wee jụọ ndị mmụọ esi mara ọgwụ eji gwọ unu ego ole puku naira ise echekwa na anyị na anyị bụ ezigbo ọyị ndị mmụọ na-ekwu ị na-ekwu weta ego debe ebe a ka nne na ya arụ ọ gịnị ka ọ na-eme na ata aka n'ọnụ aka m na-ekwe na-ata aka n'ọnụ ah. hmm. ama na ego azụrụ ezu ozu ozu nsogbu ọ dịgo mma a ga-abịanụ ka ama enyemaka ya enyere unu ngwa kedu ebe a sị na gị onye nke a na-ebe abụ gori ibe ụmụ agbọghọ ka anyị chere onye ori ama ama mana nsogbu adịrị ya ọ ọya ka wa butere wee bịa ka nyere m aka mgbe na-eme ka ị gwa m ọgwụ nke e ji gwọ ya ka ọ dị mma maka na mụ na wa dịbụ na mma bifo bụ ime ike na m ji ya lụwara ụlọ ọrụ nsogbu adịrọ unu enwere nsogbu chacha ife unu ya eme bụ jeenụ n'iru ụlọ unu rue unu ya afụ izu gwa na izu na unu abịago n'okwu agwụ ọnwa ọgwụ ndị mmụọ na-agwa ma ya agbanye unu izu ya bunye unu ya bụ ọgwụ mfụlala izu ya bụ na nsogbu agwụ nwe ihe m chọrọ ịjụ ọ bụ eziokwu na otigba ụzọ onye dibịa ugbu a ịma otigba wuo oke dibia ịma ahụ ọ na-agwọ ọrịa ọbụla dị iche iche mana ka ebe o sikwa nweta ike o ji arụ ọrụ ya onye ka m ga-achụzi ihe mma na wuo oke dibia ọ na-agwọ ọrịa ọ na-agwọ ọrịa ọbụla dị iche iche nne m ka anyị laa nne ka nwa iberibe a na-adị oge eji foto foto mụ foto foto mụ mechie ọnụ ọcha ahụ ọsọ onye wụ foto foto gị eh? onye wụ foto foto gị eh? onye wụ foto foto gị ọnụ ya iji akpọcha ma ụmụ nwaanyị niile n'obodo a ma ndị bụcha ọrịa mawa nke obirinaja ọcha ka ijikwu ka ijikwu na-akpọkwu m ee na eme agwa gị akwịna ha ezuzula n'obodo m na-ele gị akwịna ha ezuzula m na-ele gị ka chineke lewe menaga abụọ ka chineke lewe nnọọ menaga abụọ mana ka m gwakwa gị o anwakọtakwala ya nwa na ndụ gị ọzọ kpọm foto foto gị ma ọ dị n'obi gị ihe ọ bụla ị na-ada akpọ ma chọghị m ịma ọzọ ịnụ ihe m gwara gị ma ọ wee mememe were ga kpọọ gị anya oyi atụgbuole m obi m obi m ihu ihe o mere onye nwe obi gị eh? ị na-ezutugharị so iso ihu obi gị na ị ga-ama ịma na egwu ka na egwu n'ihe obi m bịa anụ ji akpa mmemme na-ajụ m isi isigo nri chidi afọ nri ka ihe ji akpa mmemme akpa nke ọzọ akpa nke atọ ọkụchọrọ oh. izu ego mma ada oh, nke a bụgara mkpali nwoke na onye oshi ọ dị ka na-ezigbo tọọ onwe gị ebe akpa mmemme ịchọrọ ike wepụ mma mụrụ gị n'afọ tụtara m akpa mma m dozie ame n'ime ụlọ wepụtara na no amụkwara m gbapụ n'ụlọ ọzọ nwoke na amonye oshi mma gadosie biko chọrọsiri oshi iji aga aṅụ ihe ọṅụṅụ onye ị ga-eme pụọ biko nye oshi ehe ichere ichere bịagodi bịagodi o ya na nke oshi agafego bịa o

ndị a na-erukọsị n'iko ọṅụghị ọgwụ m na-aṅụbi ofe akwụ ogiri ọgwụ ihe niile wa ọgwụ aṅụọla m ya onye ọbụla ya agafe otu igba m na-ekwu ihe ọzọ na-akọrọ m otu igba ọ ga-akọ m ọkọ ka ihe oke ihe ọ ga-arụrụ m ebe m na-asị gị ọ na-akọ m ọkọ na-asị m otu igba ịma na otu igba bụ nnukwu nnukwu dibịa n'obodo a onye wu otu igba ele maka ahụ bidoziri sọsịa bụ dibịa nọ na ngalaba ya niile ya ewegho ya ofu nwa ọgwụ onye lara ga nwụrụ ala ya ugbu eziokwu eziokwu ịma na-esighị na ahụ eziokwu tinye aka na akpa gị obele ego ka m were ọsọ gbajebe na nke otu igba je gị ọgwụ a kịta kịta kịta bifo ọgụ ana m enye gị ego anịnị aga m enye gị ya na-akọ nsogbu adịrọ ka m nweta ego m ga-agwa ya mma e mara ha na ha nwere itiri ndị ezi ule taa onye maka anyị ị ga-adị ndụ karịa ndị ndị iro gị ọ dịkwa na mma kedu ka ọ ga-esi dị na mma ị na-ajụ ka ọ na-ịmara ihe na-eme m ọ dịrọ na mma obodo anyị na-agba ghara onye ọkụ na-agbabie ọ na-achụdo nta oke ọ dịrọ na mma maazị udoka biko ama m na onwe ihe ị ga-emenwu nyere m aka Eh, lọl agwago gị ị ga-akwụ di gị ọya bụ ezonacha obodo a okwu ya bụ ekwuso ọgwụ maazị udoka m gwanugokwanụ m onwe m imego m ihe niile m ga-eme mana okwu ada adaba na-akọ n'elu ọ na-akọ n'ala nkeka nke bụ na ọ nọkọtazikwuo ọkọbazi aka ụmụazị ọgwụ onowe jide gị ọ dị m ka o jide gị e. ọ dị m ka o jide gị e. ị makwa agbachara m mbọ ka m kpọbata onye ụkọchukwu a na-akpọ fada mmụọ nsọ ka ọ bịa mebisie ihe ọjọọ niile a di m ajụ ọ dibịa karị ka mma ichie udoka biko ka anyị hapụke n'okwu ndị dịbịa onwe ọkwa ụlọ ha ga-abara anyị n'ekere ka be anyị na-emebisi o mebisigo mmadụ a na-anwụ ebe niile anyị agwụgwọkwanụ ee eh? obi agbawago m dibia dibia dibia dibia alụbala ike mgbe kedu ihe arụpụtara anyị ha maziri eme owe dị otu ọ dị ka ịgbaso gbasokene chukwu bikonu nsogbu anọdụ mma afọ ihe m ga-eme mana nke ọbụla ị na-eme mee ngwa ngwa maka a na-eme ngwa emeghara ọdachi o ka m nwere ezi ohere a aga hụ eke mmasị na GM di ya anwụgo ka nga ruo ka nga ahụ ya ngwanụ gaa akọmawa gwa m nna m aga m enye gị ike ike a m ga-enye gị nwere ike ọzọ ga-emegide ya hmm. o nwere mmadụ ọbụla nwere mmụọ ọbụla hmm. ga-emegide gị hmm. ike a ga-eme ka o isie ike karịa ihe ọbụla hmm. ah. ọzọ dị ka ibe ya m ga-enye gị ike ị ga-eji na-efegharị efegharị ebe ọ bụla ị chọrọ ije ije ifere jee ebe ahụ emesịa ihe na-eme gị kwanata nata hmm. Hmm. mana ike a ịma ejikwa eme ihe ọjọọ ịma eji emegide mmadụ ibe gị hmm. otu a ka ọ dị bụ nsogbu ị nwere nsogbu na ọkọ na-akọghị n'ebe nwa na-akọghị n'ebe nwa ilugo na nke otu igbo ọ dịgo mma ị ma na mgbe a na m ayọ ya biko bụ ya ka mụ na ị na-emepe enyo ka anyị na-etinye ife n'ife ka ife na-apụta ị nọrọ na-agbagharị mana nsị gbadịrị okunite kunite bịa si ebe a o si ezi a gafetawa hmm? gafeta gafetawa o si ebe a gafee ọ gịnị gafetaba ugwu atụnaghị gafeta gafetawa bịa nọrọ bịa nọrọ nọrọ anị nọrọ anị egwu atụna gị nna ahụ eh. wọn ká àtọ́gbọ́ ọ̀hún ẹ̀. ẹsẹ̀ mo ti bà ẹsẹ̀ mo ti bà ẹsẹ̀ mo. ó ti bà ó ti bà mọ́ onye ma nke ọ ga-eme ó ti bà ó aganja oge ngwa ezi nke nọ n'ime ọbịa na-akpa akwụkwọ ọ dụkwakwa ọbịala gị aganja agwara m gị isi adịrọ gị mma ọ bụrụ na isi dị gị mma ka eke ya esi wee fụ nwa dibịa ọ nọ n'ime ọfịa na-akpa akwụkwọ ọ ya eju wee mee odogwu ị na-ajụ ya ajụjụ isi adọrọ gị mma nya ihe ndị mmadụ imirikọta ndị mmadụ na-ekwu banyere nna nna gị ha n'eziokwu aganja na ekwe ka ọ na-achọ ịbịa gị aganja lekwe gị n'ara aganja ọkwara ara ganja aganja ọka gị mmadụ iji nwayọ pụta ebe a tupu ihe mere nna nna gị a ebido gị maka ma m n'obido gị ebido abụbugo gị na ara ara dị na bụ mgbe gboo ị mara ụnọ na mgbọrọgwụ na mkpa akwụkwọ a ka otu igba nnukwu dibịa ama ama na be anyị a kpagidere ndị m wee bunye ya ike wee bụrụ ya bụ eze mmụọ na be anyị bụ hmm. na isi dị gị mma ị ama mana isi adọrọ gị mmanụ aganja aganja enweghị m okwu nwere ike ịgwa gị na egi na ara na-ekweghị aka ncha na-eke ara na m na onye nchọta ihe anyị enwe anyị ka ọ bụrụ anyị tọkwa na ofufe onye ụdọgwọ ovivio aka ncha nya otu ahụ su emese gị agwụrọ gị na arụ adọrọ gị ọ bụ na arụ dị gị ị kwesịrị ịma na onye ị na-emetụ aka bụ mma bụ nwaanyị m chọrọ ịlụ ị bịa nwụ mụnụ ya na ya nabụ ka mụ na ya nabụ ụkwụ esi ya bịa ka unu naba ọ rara onye ara sị na ọ maghị ihe oyi agwa onye ji makwụrụ ya n'azụ mgbe ọ chọrọ isi ajọ aka ncha chemụ nna bịa mma ebe gị mkpụrụ amụ mere apụrụ mma ada nja ihe nyere nwaanyị ukwu mbọ gị ibi onye tago ofufe mbọ gị ibi iburu mbọ gị ibi ịma mfọchi mbọ gị ibi ịma mfọchi ịfụrọ ka ọ dị abụghị onye mmụọ nwụrụ anwụ chụkwara hamụdene bani ọ bụ onye ga-ekwu egwu chụkwara hamụdene bani ọ bụ onye ga-ekwu Olise bi n'igwe nakwa nso Olise bi n'igwe nakwa nso obodo amụdene chọrọ nsogbu mana enwere ọnụ